matu isi nke iri abụọ na otu ma mgbe ha bịaru Jerusalem nso bịakwa na Betfagi ruo ugwu Oliv mgbe ahụ Jizọs zigara mmadụ abụọ na-eso ụzọ ya sị ha gaanụ n'obodo nta nke dị na ncherịta iru unu ngwa ngwa unu ga-ahụ ịnyịnya ibu elibeworo ya na nwa ịnyịnya ibu tọpụnụ ha sikpụtara m ha ọ bụrụkwa na onye ọbụla si unu ihe ọbụla unu ga-asị ha dị onye nwe anyị mkpa ngwa ngwa ọ ga-ezite ha ma emewo nke a ka okwu ekwuru site n'ọnụ onye amụma wee mezu sị si na ada Zayọn lee eze gị na-abịakwute gị ọ dị nwayọọ ọ na-anọkwasịkwa n'ịnyịnya ibu na n'elu nwa ịnyịnya ibu bụ nwa anụ na-ebu ibu ndị ahụ ndị na-eso ụzọ ya wee gaa mee ka Jizọs nyere ha iwu ha wee sepụta ịnyịnya ibu ahụ na nwa ịnyịnya ibu ahụ wụkwasị ha uwe ha o nọkwasị ha ndị karịrị na igwe mmadụ ahụ wee tụsa uwe ha n'ụzọ ndị ọzọ gbubitere alaka n'osisi tụsakwa ha n'ụzọ igwe mmadụ niile ndị na-aga n'iru ya ndị na-esokwa na-eti mkpu sị mgbe ọ batara na Jerusalem obodo ahụ niile wee maa jijiji si. onye bụ nwoke a igwe mmadụ ahụ wee na-asị nwoke a bụ onye amụma ahụ Jizọs nke si na Nazaret nke Galili bịa jizọs wee baa n'ụlọ ukwu chineke chụpụ ndị niile na-ere na-azụkwa n'ụlọ ukwu chineke uwe kpuo tebụl niile nke ndị na-agbanwe ego iru na oche niile nke ndị na-ere ndụ ọ sị ha edewo ya n'akwụkwọ nsọ sị a ga-akpọ ụlọ m ụlọ ekpere ma unu onwe unu na-eme ya ọgba ndị na-apụnara mmadụ ihe ndị isi na ndị ngwọrọ wee bịakwute ya n'ụlọ ukwu Chineke wee mee ka arụ ha dị ike ma mgbe ndị isi nchụaja na ndị ode akwụkwọ hụrụ ọlụ ebe niile ọ lụrụ na ụmụaka ndị na-eti mkpu n'ụlọ ukwu Chineke sị iwe were ha nke ukwuu ha sị ya ị na ụmụ ndị a na-ekwu Jizọs wee sị ha ee ọ dịghị mgbe ọbụla unu gụrụ isi n'ọnụ ụmụ ọhụụ na ụmụ na-aṅụ ara mee ka ọdịda zuo oke o wee rapụ ha si n'obodo ahụ pụọ jee Betani n'ọnọdụ abalị n'ebe ahụ mana ụtụtụ mgbe ọ na-alaghachi n'obodo ahụ agụụ gụrụ ya mgbe ọ hụrụ otu osisi fig n'ụzọ ọ bịaruo ya arụ ma ọ hụghị ihe ọbụla n'elu ya ma ọ bụghị naanị akwụkwọ ndụ o wee sị ya ka mkpụrụ ghara ịpụta n'elu gị ọzọ ebighị ebi osisi fig ahụ wee kpọnwụọ n'otu mgbe ahụ mgbe ndị na-eso ụzọ ya hụrụ ya o ha anya ha sị osisi fig ahụ si aṅa nwa n'otu mgbe a jizọs wee zaa sị ha n'ezie asị m unu ọ bụrụ na unu nwere okwukwe ghara inwe obi abụọ ọ bụghị naanị ihe mere osisi fig nke a ka unu ga-eme ma ọ bụrụ na unu ga-asị ọbụna ugwu a ka e welie gị tụba gị n'ime oke osimiri a ga-eme ihe ahụ ihe niile ka ha ra bụ nke unu ga-arịọ n'ekpere ma a sị na unu kwere unu ga-anatakwa ha mgbe ọ batara n'ụlọ okwu Chineke ndị isi nchụàjà na ndị okenye nke ndị Juu wee bịakute ya mgbe ọ na-ezi ihe sị ọ bụ n'aha ike gịnị ka ị na-eme ihe ndị a onye nyekwara gị ike a ma Jizọs zara sị ha mụ onwe m ga-ajụkwa unu otu okwu ọ bụrụ na unu agwa m ya mụ onwe m ga-agwakwa unu aha ike m ji eme ihe ndị a baptizim nke Jọn olee ebe o si pụta o sitere n'eluigwe ma ọ bụ na o sitere n'aka mmadụ ha wee kwurịta n'etiti onwe ha sị ọ bụrụ na anyị asị o sitere n'eluigwe ọ ga-asị anyị n'ihi gịnịkwa ka unu na-eji ikwe ya ma ọ bụrụ na anyị asị o sitere n'aka mmadụ anyị na-atụ egwu igwe mmadụ a n'ihi na mmadụ niile na-agụ Jọn dịka onye amụma ha wee zaa Jizọs sị anyị amataghị ọ sịkwara ha mụ onwe m agaghị agwakwa unu aha ike m ji eme ihe ndị a ma gịnị bụ uche unu otu nwoke nwere ụmụ abụọ o wee bịakwute nke mbụ si, nwa jee lụọ ọrụ taa n'ubi vaịn nke m ma ọ zara si: achọghị m ije ma emesịa ọkwa ụta wee jee o wee bịakwute nke abụọ kwuo otu ahụ o wee za, sị mụ onwe m ga-eje onye nwe anyị ma o jeghị onye n'ime ha abụọ mere ihe nna ya chọrọ ha sị onye mbụ Jizọs sị ha n'ezie asị m unu na ndị ọnụ ụtụ na ndị inyom nke na-akwa iko na-ebu unu ụzọ aba n'alaeze Chineke n'ihi na Jọn bịakwutere unu n'ụzọ ezi omume ma unu ekweghị ya ma ndị ọnụ ụtụ na ndị inyom nke na-akwa iko kwere ya ma mgbe unu hụrụ ya unu onwe unu akwaghị ụta ọbụna emesịa ka unu wee kwere ya nụrụ na ilu ọzọ otu nwoke dị bụ nna nwe ụlọ onye kụrụ ubi gbaa ya ogige gburugburu gwukwa ebe nzọcha mkpụrụ vaịn n'ime ya gwukwa ụlọ elu werekwa ya tinyere n'aka ndị ọlụ ubi wee jee ala ọzọ ma mgbe oge mkpụrụ ruru nso o zigara ndị oru ya jekwuru ndị ọlụ ubi ahụ ịnata mkpụrụ ya ndị ọlụ ubi ahụ wee jide ndị oru ya pịa otu onye ihe gbukwa nke ọzọ tụkwa nke ọzọ nkume ọzọ o zigara ndị oru ọzọ dị ọtụtụ karịa ndị mbụ ha wee mekwa ha otu ahụ ma emesịa o zigara ha ọkpara ya sị ha ga-asọpụrụ ọkpara m ma ndị ọrụ ubi ahụ mgbe ha hụrụ ọkpara ahụ ha sịrịta onwe ha nke a bụ onye nketa bịanụ ka anyị gbue ya nwerekwa ihe nketa ya ha wee jide ya tupu ya n'azụ ubi vaịn ahụ gbue ya ya mere mgbe ọbụla onye nwe ubi vaịn ahụ ga-abịa gịnị ka ọ ga-eme ndị ọlaubi ahụ ha sị ya ọ ga-ala ndị ọjọọ ahụ n'iyi n'ụzọ jọrọ njọ ọ ga-ewerekwa ubi vaịn ya tinye n'aka ndị ọlaubi ọzọ ndị ga-enyeghachi ya mkpụrụ ya n'oge ha Jizọs si ha ọ dịghị mgbe ọbụla unu gụrụ n'ihe e deworo n'akwụkwọ nsọ nkume nke ndị na-ewu ụlọ jụrụ nke ahụ ka e mere isi nkuku ụlọ ọ bụ n'aka onye nwe anyị ka nke a sitere ọ bụkwa oke ọlụ n'anya anyị n'ihi nke a ka m ji si unu a ga-anara unu alaeze Chineke wee nye mba ọzọ nke na-amị mkpụrụ ya a ga-etiwasịkwa onye dakwasịrị nkume a ma onye ọbụla ọ ga-adakwasị ọ ga-efesa ya dịka aja mgbe ndị isi nchụàjà na ndị farisi nụrụ ilu ya niile ha wee mara na ọ na-ekwu okwu banyere ha mgbe ha na-achọ ijide ya ha wee tụọ egwu igwe mmadụ niile ebe ha gụrụ ya n'onye amụma